Olee otu o si mee ya? Olee otú o si mee ya? Kedụ otu mee ya? ya? kedu o si mee ya? Kedụ ka o si mee ya? Olee otú ka mee ya? Olee otu o mee ya? Kedu otu o mee ya? Kedu ka o ka o siri mee ya? Amaghị m otu o mee ya. Amaghị m otu ya. otu o siri mee ya. Amaha m ka o siri mee ya. Amaha m ka o siri mee ya. Olee otu ka isi si bịa ebe a? Olee otu ka i bịa ebe a? Kedụ ka nna gị si mee ka gị na ụmụnne gị niile bịa kọleji? gị ka gị na ụmụnne gị niile bịa kọleji? mgbe agwaghị m otu o si kwadebe ofe ụtọ ahụ. m otu o si kwadebe ofe ụtọ ahụ. Amaghị m otu isi mezie igwe a ma ọ na-agba nke ọma ọzọ. Amaghị m otu isi mezie igwe a ma ọ na-agba nke ọma ọzọ. Amaghị m otu m si gafee ụlọ ahụ. maha m otu m si gafee ule ahụ kedu ka o si kwadebe akpụ ahụ kedu ka o si kwadebe akpụ ahụ Olee otu ka ị si amụ mma gị? Olee otu ị si Kedu otu ị si aga akwụkwọ? amaghị m otu esi eme ya nwanne m amaghị otu esi anya ụgbọ esi anya ụgbọ Ọ bụ nne m kụziiri m otu esi esi nri. Ọ bụ nne m kụziiri m otu esi esi nri. Kedụ otu ọ na-esi elegide ụmụnne ya niile anya? Kedu otu ọ na-esi elegide ụmụ ya niile anya. Kedu ka ị na-esi amụ akwụkwọ n'ụzụ ahụ? akwụkwọ n'ụzụ ahụ? Olee otu ka ị ga-esi emezi igwe gị? Olee otu m otu m ga-esi aga omere unu. unu. ma otu anyị ga-esi arụcha ọrụ a amaghị anyị ga-esi arụcha ọrụ a ọ chọghị ka unu mee ka unu mee ya otu ahụ ọ chọghị ka si otu ahụ mee ya ọ ka unu si otu ahụ mee ya kedu ụzọ ha si bịa kedu ụzọ ha si bịa ma ha m ụzọ esi aga ụlọ gị Amagha m ụzọ esi aga ụlọ gị. Mmiri zoo, amagha m ụzọ anyị ga-esi aga Ọnịcha. Mmiri zoo, amagha m ụzọ anyị ga-esi aga Ọnịcha. N'ụzọ Owere bịa. Ụlọ anyị (ụlọ anyị), ite anyị (ite anyị), ụlọ atọ (ụlọ atọ), ite atọ (ite atọ) ụlọ atọ ụlọ atọ ite atọ ite atọ oche anyị oche anyị iko anyị iko anyị oche atọ oche atọ iko atọ iko atọ oche nke atọ oche nke atọ iko nke atọ iko nke atọ ụlọ nke atọ ụlọ nke atọ ụlọ atọ ụlọ atọ ite nke atọ ite nke atọ ite atọ teatro ụbọchị nke mbụ ụbọchị nke mbụ ụbọchị mbụ ụbọchị mbụ oge ahụ bụ oge nke atọ ọ kpọrọ gị oge m ọrịa n'ụbọchị nke abụọ anyị nọ n'ebe ahụ arịara m ọrịa n'ụbọchị nke abụọ anyị nọ n'ebe ahụ nke abụọ bụ afọ nke atọ ọ na-aga kọleji nke a afọ nke atọ ọ na-aga kọleji ọkọchị na-akọ site n'ime ọnwa nke iri ruo n'ọnwa nke atọ ọkọchị na-akọ site n'ime ọnwa nke iri ruo n'ọnwa nke atọ udu mmiri na-edu site n'ọnwa nke anọ ruo n'ọnwa nke ite naanị udu mmiri na-edu site n'ọnwa nke anọ ruo n'ọnwa nke itenaanị. Aga m enwe ike ịrụgide ọrụ ruo elekere m enwe ike ọrụ ruo elekere ise. O bi n'ụlọ nke mbụ n'ụzọ ahụ. O bi n'ụlọ nke A mụrụ ya n'abalị nke iri na asatọ n'ọnwa nke asaa. a mụrụ ya n'abalị nke iri na asatọ n'ọnwa nke asaa ọ nọ n'ahịrị nke anọ ọ nọ n'ahịrị nke anọ biko megheenụ akwụkwọ unu n'ibe nke ọgụ asatọ na iri na otu Biko, megheenụ akwụkwọ unu n'ibe nke ọgụ asatọ iri na otu. Daalụnụ! Nke a bụ ibe akwụkwọ nke ọgụ asatọ na iri na otu. Daalụnụ! Nke a bụ ibe akwụkwọ nke ọgụọ asatọ na iri na otu ọ fọdụrụ ntakịrị anyị ihe mmụta nke na atọ n'ime iri na ise ọ fọdụrụ ntakịrị anyị amụtachaa ihe mmụta nke iri na atọ n'ime iri na ise nye m oroma ọzọ nye m oroma ọzọ ewetala unere ọzọ ewetala unere ọzọ wetara m efere nke ọzọ wetara m efere nke ọzọ mma a adịghị nkọ wetara m ọzọ adịghị nkọ wetara m ọzọ site n'elekere atọ ruo elekere ise ọ na-amụ akwụkwọ site n'elekere atọ ruo elekere ise ọ na-amụ akwụkwọ. ọ fọdụrụ ntakịrị m daa ọ fọdụrụ ntakịrị m daa Eke ụkwụ, Eke ụkwụ, Ọrịa ụkwụ, Ọrịa ụkwụ, Afọ ụkwụ, Afọ ụkwụ, Nkwụ ukwu Nkwụ ukwu Ekenta, orienta orienta Afonta, Afonta, Nkwonta, Nkwonta.